ịma eh, ụmụnne m eru ịma eh, ndewonu tata eh, ndewokwanụ ana m ekenekwu unu ụmụ igbo nke m ana m ekenekwu unu a m na ebu na-anọ na eriri malụ ngwugwu ngwugwu malụ onye kelee a na ịma ofu ebe ka anyị si bịa ofu ana igbo ka anyị si bịa ofu aja akpọ mụ na ụnọ ya kpata na ọkpụkpụ dị m na-arụ bụ nke ụnọ na anụ arụ m bụ anụ arụ ụnọ na ọbala dị m na-arụ bụkwanụ nke ụnọ anụ m ekenekwa <laughs> asị ah, m ekene ọnụ ekene dịla unu niile ụmụ igbo ibe m ofu ezigbo enyi m a na-akpọ okwute abịa ama ka nkwuo ife okwute abịa ama na-ekwu ọ sị na anyị bụ agbọ arụtala arụta na ndị igbo bụ agbọ arụtala arụta onwero ndị dị ka ndị igbo onwero ife dịka igbo igbo ga-adị dịka echi na echi ada agwụ agwụ ọ bụrụkwa maka na nkwulie o bụrụkwa maka na m na ekwu ma na-etu aka okike si debie etu aka chi si debie sị m ya dịkwala unu mma tata bụkwa ụbọchị eke nnukwu ụbọchị ndị igbo asị m ebe unu anọ na keke ketalụ unu udo ketalụ unu ọṅụ ketala unu akụ na ụba ketala unu ife ọma asị m na tata ga-abụ ụbọchị ọnwa tata bụ ije mana echi ga-abụ njegide ife niile nke akụ tata echi ọ ga akasili mma ya dịkwala unu ma ụmụ igbo ibe m etu anyị si wee malụnụ tata bụ ụbọchị eke bụrụkwanụ abalị iri na ofu ili na ofu abalị ili na ofu n'ime ọnwa ifeke nke ndị igbo n'ime ọnwa ifeke nke ndị igbo asị ga gazie elu unu ofu elili ji mụ na ụnụ erima ofu elili ụdọ ji na ụnụ erima tata bụ mgbọsi ili na ofu n'ọnwa ifeke nke bụ ọnwa nke atọ nke ndị igbo ọ bụkwa n'ụbọchị satọ n'ime ọnwa eprel nke ndị nwa bekee a sị nke ọ dịlu unu nwa taa ekwu m n'ọnwa nke a na ọ ya ata akpụ n'ọnwa nke a ya dị egwu maka na ife a na-akọ ife na-akọwa ife a na-atụsa bụ ike nga bụ ike nga okwu na-atọ N'okwu na-atọ ịtọ na ịtọ ndị igbo si na ife lue na ịtọ ọtọ ọtọgụkwọ <laughs> ọtọgokwọ tọọ na abụọ ike iki e ike okwu ịtọ na nga a nga okwu ịtọ ikenga ọnya bụ ife anyị na-atụsa anyị bido n'izu gara aga wee kọwa bịa gịnị ka ike nga bụ kedu ife ọ pụtalụ anyị wee kọọ ife dị iche iche gbasara ike nga n'izu nke gara aga mana nkwu n'ọnya ka a ga-akọ n'ọnwa a niile maka na ọnwa abụọ ọnwa ifeke ifeke bụ ifeke bụ ọnwa atọ ikenga bụkwa ya bụ ike ike anyanwụ etu anyị si kwu n'oge gara aga n'izu gara aga na ikenga bụkwanụ ya bụ cosmic fire so chelụkwanụ na isi m na-akọkwa m ọkọ <laughs> cosmic fire ọkụ enu ọkụ enu ọkụ ọkụ ọkụ okike na-achapụta n'ụwa ọkụ okike nke na-achawapụta n'ụwa onye abụ ife ife eke anyị binie anyị afọ ife anyị binie anyị afọ anyanwụ kedu ebe ife a si abịa ọbụrụ na ọbụrụ na ọbụrụ na n'oge nke m na ya anya ọbụrụ ụwa nke anyị na-afụ anya ọbụrụ ebe o si abịa onye kpata na ụtụtụ ọbụla na ọ na-awapụta awapụta kedu ebe o si awapụta kedu ebe o si awapụta ebe a o si awapụta ọ na n'ife nke ya ka ọ dị ọ na nkọ n'ife nke anaghị afọ anya daalụkwanụ ekene ọma na ụmụnne m ya bụ na tata nkọwa ikenga wee na-aga anyị ga-akọkwa anụ maka ikenga mmụọ na ikenga mmadụ ikenga mmụọ na ikenga mmadụ gịnị ka ọ na-akọwala anyị gịnị ka anyị ga-eji nke a wee mụta kedu ife anyị ga-eji wee mụta ife ike nga mmụọ na-akọwala anyị bụ na ife ọbụla okike ọbụla nwere ike ife ọbụla anyị na-afụ anya nwere ike ife ọbụla anyị na-afụ anya nwere ike ma nke anyị na-ada afụ anya maka na ịma mma na ikuku nọ etu a mụ na anyị nọ afụrọ ka ikuku na-ebugharị ife ọbụla mana anyị na-eku ume mana ọ bụrụ na anyị nọlụ n'ezi fụ ka ọ na-ebughalị osisi na-ebughalị ife dị iche iche ife ọbụla nwere ike ife ọbụla amakọdị ọdị amaka ọdị na n'ọdị obulugodo akwụkwọ a nwere ike Onwere ike onye kpatara na mgbe ya na-eyibere uche akwụkwọ eyiwa ya aka ọnya <laughs> ka ndị Igbo ji wee kwue sị na ene na anwụ ite ọgbọnyụ ọkụ na ene na anwụ ite ọgbọnyụ ọkụ onwero ife na-enwero ike onwero onye na-enwero ike idide nọ naanị nwere ike mana onwere ofu mkpụrụ ọkpụkpụ dị n'ime mana idide na-awụ anị idide na-awụ anị n'ime ebilu ya bụ onwero ife na-enwere ike ọ ife ike nga na-akọwala anyị osi na ike sitere n'okike na ike sitere n'okike ya bụ ọbụrụ anyị nwa kpụpụtara ike ọbụrụ ife na onwe ya ewepụtara ike mana ife ọbụla nwere ike sie site n'okike ya bụ na anyị bọlbụ anyị afụ ife tru eletrik mana eletrik anyị nwa na ọbụrụ na na akpụbazi anya akpụba bịa welu waya Waya na efu a mana iru iru ma bụ eletrik eneji eletrik mgbe ụfọdụ onwe ife ga-abịa ilu ile akwa dị statik zọọ ụkwụ n'ife dịka osisi ịfụ ọstakiba ba. ọgbọ anyị tam tam anyị na ife niile nọ ife niile dị anyị n'iru ife niile dị anyị n'anya mana ike nwere ebe o si bịa ya ka ndị igbo ji na-akọwala anyị si na ike nga bụ ike nke site n'okike ike okike nyere ife niile abịa na mụ na gị onye anyị chi chi anyị chi gị na chi m na chi anyị niile ịma mfụ anya onwero ka ịfụ anya mana ife ị ga-ejizi wee malụ etuchi ịdị bụ ikenga gị ikenga onya bụ ife a na-ekwusị na ikenga na o sitelu n'okike ike sitelu n'okike wee pụta ọnyakwanụ ka ndị igbo ji kpọọ ọnya ojelụpụta ojelụpụta jelụpụta jelụpụta onwe ebe o si wee pụta n'ife anyị wee na-afụ anya o wee ebe o si wee pụta n'ife anyị wee na-afụ anya ọnya bụ ike ịbụ nke ife a nwụsịla anwụ ntị nkwakesiri n'isi o nwere ike dị n'ime o nwere ike o ife na-enwere ike mmiri nwere ike mana mmiri onye na-enye anya osi na o siri ike mana mgbosi mmiri ga-abịa ịlụ ajọ ọlụ obulu m ma ụlọ bulu ma mmadụ bulu ife niile tụpụ ịtụ a ọ dị gịnị bụ nga gịnị bụ nga dị n'ime ike nga gịnị kpatara na igbo akpọrọ ya ike rapụ etu a gịnị kpatara na fa akpọrọ ya ike rapụ etu a nga dịkwa mkpụrụ okwu atọ ọnya ka anyị ji wee kwuo si na ike kala aka maka gịnị nọọ ịtọ ifelue na ịtọ ọtọ gịnị bụ nga dị n'ime ike nga ọ na-akọwali na nga bụ nga nga anyị nọ ebe a ebe a anyị nọ ebe a ị nọ ya bụ nga nga bụ be bụla ebe ị nọ bụla obodo nga bụ be bụla ebe ị nọ bụla obodo nga ya bụ like place ike nga ike ike inwekwa nga nke bụkwa movement ịga njem ịga ozi imake move travel ifụkwa gị e, ya bụ nga dịkwa n'ime ike nga a ị nwekwakwa nga ọzọ bụ nga nga prison ịtụ ife nga ịtụ ife nga ọkwa anyanwa nọkwa n'ime ike nga nga ebe a ebe anyị nọ be m ụlọ m nke m ife m nga nga m my travel ijem ejemeje m ịbịa nwekwakwa nga ịtụ agbụ itinye ife n'agbụ itinye na prison iji padie jipadie jipadie onye bụ nga ife na-atọ dị n'ime nga ya bụ na ị ike nwee nga ị ike nwee nga tata ka anyị tụlie fa ife ndị igbo na-akọwali n'ụwa bụ agha mgbosi isi na mmụọ wee pụta mgbosi okike kele mụ na gị mgbosi okike kele patikulali gị abụọ nwoke onye igbo maka ife m chọrọ ka anyị ghọta bụ na ike nga na-akọwa gbasalụ gị nwa nwoke onye igbo karịsịa gị nwa bụ nwoke onye igbo karịsịa maka gịnị ikenga nwaanyị enwere ikenga ikenga ife nwaanyị nwee bụ chi nwoke nwekwa chi mana nwaanyị bụ chikwu n'azụ ikenga ife a m na-akọwa tata gbasalụ gbasalụ ụmụnne m ụmụnne m unu nwa bụ ụmụnne m unu nwa bụ nna m unu nwa bụ enyi m ụnụnwa bụ di ụnụnwa bụ enyi nwoke unu bụ ụmụnne m ụmụ nwoke ikenga na-akọwa tata na-agbasi unu ikenga niile a na-akọ gbasara unu karịsịa maka na ụnụnwa bụ ọkala ọra ọkala okike mgbosi chukwu kee gị kepụta gị etu o si kepụta m ọ nwelu ike onye ike afọ onye bụ ka ị wee bie ndụ n'elu ụwa maka na fasti n'ụwa bụ agha ọnya ka eji kpọọ gị nwa ndụ nwa ndụ nwa ndụ bụkwanụ nwa ndụ nwa ndụ nwa ga-edu gị n'ụwa ịnọ n'ime maka na ụwa bụ agha ọ ije ka ịbịa ọ ọnya bụ nga onya bụ nga ọ bụrụkwa nga nke ịtụ mmadụ na nga mana onye na-aga onye na-aga njem njem ka ịbịa n'ụwa ife ka ịbịa ịmụta n'ụwa ife ka ịbịa ịmụta n'ụwa ị ga-ewekwalụ wee nyekwa okike maka ọga ịbụ anya okike anya mmụọ ntị mmụọ ọnụ mmụọ gị ka mmụọ ji mmalụ ife niile na-eme n'ụwa ya bụ ịbụ onye akaebe o wee welụkwa ike nye gị ike ị ga-eji wee gaa njem anyị bịara maka gịnị n'ụwa bụ agha ọnya bụ ife anyị na-amụta n'ime ike nga anyị nọ n'ime ya ka o ji kwesị na ife niile nwere ike ife niile nwere ike ife niile nwere ike ike nga anyị na-akọ bụ gbasalụ nga mmụọ nke m ka na-akọ kịta aka m ya bakwa ikenga mmadụ ikenga ikenga bụ mmụọ na-edu aka nni aka nni gị aka nni gị ọnya kpatara na ịbịa n'aka ike ikenga ọ bụ na o jilu ụta ojilu mma ikenga ga-enwe mpi ikenga ọbụla ga-enwe mpi ikenga mmụọ ikenga mmadụ ọ ga-enwe mpi nke a mpi a bụ mpi a na-akpọ mpidike mpidike ife na-abụ ka ọ na-akọwali na mpi afọ bụ ife na mma na ụtọ iji bụ ife iji echebe onwe mana mpi kwụ ọtọ na ị ga-akwụ ọtọ na omume niile na agwa niile na ife niile na-eme na anya na okike ga-anọkwa ọ ga-akwụkwa n'ụzọ ziri ezi ọ ga-akwụkwa n'ụzọ ziri ezi ọnya ka eji nye gị ike ike nga nye ikenga mpi ya bụ na ọ bụrụ na anyị chọọ ịma etu anyị ga-esi wee nọ n'ụwa anyị nọ wee nọ ọnya nọtịa mma nọtịa akụ nọtịa ụba nọtịa ndụ ogologo anyị ga-aghọta ife gbasara anyị nwa bụ igbo anyị ama mgbapụ agbapụ na-achọ ebe ọzọ anyị ga-achọta nke anyị nke dị anyị n'ọbala nke dị anyị n'ọkpụkpụ nke dị anyị n'ume anyị na-eku ọnyanwa ga-edu anyị ga ọnya akpata na ike nga mmụọ na a na-akpụ ya odumaga gịnị ka eji ike nga mmụọ ya eme kedu ife ike nga mmụọ na-alụla anyị ike nga mmụọ a na-akpụ ya ike nga odumaga ikenga odomaga ikenga ije ikenga ije maka nọ ike nga iji aga njem iji bịa iji aga njem ya bụ na nwoke igbo ọbụla ọ bụrụkwa nwa nwoke dị arọ ile nwa nwoke dị arọ ile na ala igbo ọkara wee bụrụ nwoke ọkara wee bụrụ nwoke o nwere ife a na-eme o nwere oge nwoke na-eji abụ nwoke na n'ala igbo mgbe ekpue nwoke anị ọnwalụ mmụọ ọbụlụ nwoke nwa igbo ọbụla bụ nwa igbo ekewara nwafa nwoke na nwaanyị ọnya kpatara na ndị igbo emere ya ka ndị ọcha na ịdị ime nwa onye ọcha ọ bụrụ ime anọ nwaanyị igobe pink pink ya ọ bụrụ na nwoke igobe blu blu mba igbo nwa bụ nwa faya na-egwu egwu na-eme ife niile mana mgbe faya na-etozi na-elute arọ ife dịka arọ asatọ arụ ise ịbịa na-akpọdebe nke nwaanyị na kichin na-akpọdebekwa nke nwoke na kichin na-akpọdebe nke nwaanyị na kichin ọ na-enye aka ọ na ose ọ na-eweta iko na-eweta azịza ọ na-amụta na-amụta ife nne na-eme n'ime oge a arụ ise arụ asatọ ị na-akwajelu nke nwoke nna ya ị na-akwajelu nke nwoke nna ya na ụmụ nwoke osi ebe afọ na-amụta ife maka na ndị igbo nwa na nwanyị ọbụla bụa, nwoke na nwanyị, oke na nwunye nwoke ọbụla bụa, oke na nwunye ya bụ na ọ bụrụ sọsọ ife na amụ ikpu nwa ala nwee nke abụ na ebu nwaanyị a na-ewepụta nwaanyị ewepụta etu a ka esi ewepụta nwoke ewepụta etu a ka esi ewepụta nwoke ewepụta a na-azụpụta ya azụpụta ọ bụrụ na ịzụpụtara nwoke azụpụta onye zuru oke ya bụ na ndị igbo bụ nwoke lụọ oge oge elu ebido wee mebie ka ọ ghọta na ọ bụ nwoke ekpue nya anị mgbe afọ achọbazie ife ọ ga-eme ọ ga na-eje akwụkwọ ka ọ ga-eje mụọ afịa mgbe afọ ọ na-eje ịchọ onye ọ ga-abụ ọ mgbe afọ ka o bidola ikenga ije ikenga odumaga n'epikcha nke a bụ foto aka m atụ ife atụ <laughs> maka na nna m ochie na-atụ ife amụwa na onwe m nwekwa anya bụ akala aka mana m si ka m zikwa unu sọsọ ịnyịnya etu a bụ ikenga ikenga anụnwa efu bụ ikenga mmụọ ifugo mpie na abụ mpie na abụ kwụ ọtọ ife ọ na-akọwa bụ na ị ga-mpie e, na ị ga-abụ nwoke kwụ ọtọ na ụzọ gị ga-akwụ ọtọ ije gị ga-akwụ ọtọ okwu gị ga-akwụ ọtọ okike wee na-agbali ya ama okike wee na-anụlụ ya ọgụ ikenga a onye ọbụla bụ onye igbo kwesịrị inwe ike nga dị etu a tinye ya n'akpa tupu ọ rapụ ngwulube nna ya wee na-aga njem ọbụla ma o wolie n'onu o nwee ike ipe mpe etu a ya n'onu ma ọ tinye ya n'akpa maka nke a bụ ikenga odumaga ọ bụrụ na ị onye katọlik ị ga-aghọta ife m na-agwa gị katọlik gwala unu na unu nwelu st christopher na st christopher bụ your patron saint of travel ebe eh, a ka fasi zulie ebe a zulu eh, st christopher patron saint of travel nsị gị kịta gị weli ikenga welie uwe ife onu ịgbafue hei na nwanne m abịakwuo ọ dịkwa ka ọchọ eh? ka m bụrụzie onye ọgọ mmụọ ee ọ dịzikwa ka ọchọ ka m febe alụsị apịla apị mana onye katọlik nya st kristofa n'onu gbalịa na mgbaaka wolie n'ukwu o ji ego e, were ego igbo na idile ego dị igbo mkpa wee na-ego ife ndị a niile fọm ndị rom maka na ọ nwere nke anyị na-emepụta ịgụa st christopher one ụmụnne m nọ na katọlik chọọchị gogo n'ala igbo sọsọ arọ gara aga wee lue na arọ kịta ihe ama ego one anyị tinyego mana nọ n'igbo ọ ike ikenga odumaga kwesị iso gị ma ị nọ na Malaysia ma ị nọ na Lagos ma ị nọ na Port Harcourt ma ị nọ na Kaduna ma na Northern Nigeria ma ịnọ na e, e, ịnọ na e, brazil ebe sọ gị nọdụ n'ụwa asọ bụ na ịbụ nwoke igbo ọ bụ na ịma onye ịbụ ọ bụ na anyị ghọtalụ ndị anyị bụ ọ bụ na anyị bụ ife anyị bụ nwoke igbo ọbụla kwesịrị inwe nwantịntị ikenga odumaga nwantịntị ga-adị ya n'onu ma oge eji na akpa asị ọkwọm unu maka na iyi eji ya n'iyi ya na-efie mba o ọ bụrụkwa ofufe ka ị na-efe ọ bụrụkwa onye abụchi mana ife ọ na-akọwali ịbụ ọ na-elotali onye ịbụ na ịnọ n'ụwa n'ụwa bụ agha n'ụwa bụ agha aneka bụ nwa ka na-achọ achọ n'iji ike nga odumaga na ife ọbụla ị na-achọ nọọ ike nga odumaga na ike gị si na chi so ka i wee lota na ike ga-ada agwụ agwụ ebe sokwa gị nọdụ ọsụkwa anya bụ na efu onwe n'ime ụlọ mkpọrọ ịka nwere ike ebe a ọsụkwa anya bụ na efu onwe na-enu akwụọ ya ịka nwere ike ebe a ọsụkwa anya bụ na ifuru onwe na n'inwe accident didisebụl nọ na wheelchair ịka nwere ike ebe a ike ga-ada agwụ agwụ ọnti na ume anyị na-ekwekwube maka na ọ bụ na ide ede ikwuo anya n'ọnụ ọ bụrụ na imenwulie eme ikwu anya n'ọnụ izie ozi mana onye bụ igbo ga-ama ife ọ bụ diọkpa igbo ga-ama ife ọ bụ ikenga mmụọ ọnụnwa ikenga odumaga abụkwa ikenga ndị diọkpala ọbụla na-eji eje nzukọ ụmụnna ya na ọfọ ị ga-eji ọfọ gị jide ikenga odumaga wee gaa maka na ife niile ị na-ekwu ga-abụ eziokwu igbo adịghị emezi ife ndị a niile igbo wee ghasaa ife anyị na-efezi kịta abụ ego na mmadụ na ndị ọcha na-aktị na-aktị fim a na-akpọfa jizọs ọ ife anyị na-efezi anyị enidiri ife a na-efe efe ife ife igbo kwesịrị ịma abụ onye igbo bụ onye ka ị bụ abụ m ike abụ m ike si n'okike pụta okike wee kesia m nye m ike si m mụ gaba mụ gaba na ọ bụrụ na ara na mụ dị ndụ na-eku ume ibu na iwugodo anwụ ike dị gị na-arụ anwụrụ maka na ọ na-aba na anị mepụtakwa nri nwa amele nyụrụ asị onye igbo dị gbali ụlọ ịmarọ toileti ije n'ike asị onye igbo bara ụlọ ịmarọ ike gị ba anwụ anwụ mana ọka ịra ka ịma ike ịra ka ị ghara ọ bụ na ịghọtala onye ịbụ bụ na ịghọtala ife ịbụ so onye ka m jizikọ anyị ikenga odumaga ada ama ama onye nwee ike ị na-aba anyị maka na ọ nwerọ onye ga-akwali nna gị ma ọ bụrụ na ọ bụrụ gị ya onye kpọọ agha mkpọmkpọ agha ndị mba eweli akpụ ntụ ndị mba nwee ike iwetala anyị nọnsensị ọbụla anyị a na-ego ee mana ọ dịkwa mma na ịnọdụ na mba inwe ife dị gbaa ya okirikiri elu talụgo onye ịbụ maka na ụwa bụ agha o wee ka ihe etinye itinyecha ọda ị na-agba mbọ ị na-asị gị ịkpata na ọda aga ị na anwụ obi nkolopụ mana ọ bụ na ịghọta onye ịbụ ọ na-eme gị si mba maka gịnị na abụ m ike nga na mụ na odum agaghị aga na mpi adịa n'isi bụ mpimụwa na akwadolu m akwado bifo mpụta ụwa n'ụwa mpụta abụrụ aksidenti maka na ọ bụ na ọba bụ ka abụrụ onye igbo ọ bụrụ gị ise na ya abụ onye igbo ọ bụrụ m ise na m abụ onye igbo gịnị kpochara anyị tie anyị n'igbo anyị na anyị amakwa kwesịrị ịdị anyị tetago nwere onye abụ ifo igbo adịghị adịghị ekpe na ekpele ife igbo na-eme bụ ịsa asịsa na m ọkwa nwa mmụọ na m ọkwa nwa mmadụ ndụ mmiri ndụ azụ maka gịnị na fa na ifefe abụ abụrụ obele ife ya bụ na nwa igbo ekwesịrị inwe obi mmapụ nwa igbo ekwesịrị inwe obi nkolopụ maka na oge ọbụla ndị wepụtara anyị n'ụwa akwadola anyị akwado ya enyi m okwute abịama ji si na agbụla arụtala arụta agbụla arụtala arụta ikenga mmụọ ikenga mmụọ ikenga odumaga ọ sị gị gaba na ife ọbụla itinyela aka na ị ga-enwelili ị ga-eji ife wee bata mana aka ị ga-akwụ ọtọ ị ga-eji ọfọ kwulu n'ogu ị ga-eji ọfọ ị ga-akwụ n'ogu ọnya ka o ji wee mee gịnị wee nye gị mpidike mpidike afọ bụ na eji m ọfọ na eji m ogu ọ bụrụ na ịma nda o ọ bụrụ na ọnwụnwa ama mbịa o mana nwee ntachi obi ọnya bụ mpi ebunu unu bụ ụmụ nwoke unu ejigo ụfọdụ n'ime unu ejilugo ebunu wee gbaa abịa unu ejigola ebunu gbaa abịa ebunu unu ji agba abịa obele akwa ebununu ji gbaa abịa ọbịala akwa kezi ife ụmụnne m na-adazilụ kezi ife ụmụnne m obi na-ekolopụlụfa ebununu ji gbaa abịa ọbịala akwa maka na nwa bụ nwa igbo kwesịrị ịma ife m na-akọwa kịta maka na ọ bụrụ na ị karụ gbaa abịa jụọ onwe isokwa n'igbo etu aka ede ya ka iji nga ji nwee mpi na abụ ofo na ogu n'ife ife iji bịa bụ ịzụ onwe n'ụwa onye gị ụta nye gị mma ife iji bịa ịzụ onwe n'ụwa onye a bụ ike odumaga na ọ na-ekwe nkwa na ọ bụrụ na ịkwụlụ na ike odumaga na ịghọta ife ịbụ ọ gịnwa bụ iwu gịnwa bụ nke ahụ ndị be anyị na-ebugharị akwụkwọ nsọ na-amarọ ndidi nọ si na n'ime gị gị bụ ya bụ gị bụ ya bụ nsọ gị bụ ya bụ akwụkwọ n'ime ka ife niile adị n'ime gị ka ife niile adị n'ime gị ka ife niile adị iwu okike bụ nke ị ga-edebe mmanụ nke ị ga-eme mmanụ gị na okike nọ mgbe na okike mgbe ọbụla gị na ya bụ na isolu ịghọta onwe gị ikenga na-akọwali ikenga odumaga ọ sị na mbọ niile ị na-agba n'ụzọ na iwu bụ na ị ga-eji ifeọma wee na mbọ na iwu bụ na ị ga-eji ifeọma wee nata onya ka ndị igbo ji wee kwue sị akụlue ụnọ okwu onye kpalịa akụlue ụnọ okwu onye kpalịa onya ka ike ndị igbo ji kwuo nya bụ ife ọkwuru na-aghọta so n'ọnyanwa bụ ike mmụọ bụ ikenga mmụọ nke a bụ ikenga mmụọ m na-akọwa maka ekwe mmụọ ụfọdụ ndị e, e, e, agbafusie mana ajụ afa ka fasinafa bụ ndị ụka ajụ afa fasinafa bụ na fa na-efe chukwu na chukwu bụ mmụọ mmụọ bụ mmụọ okike ya bụ na ọ dị n'ime gịnị a na-awụ arụ gịnị a na-edina n'elu akwa gịnị a na elikọ ụwa niile rapụsigodi ọda arapụghị nke a bụ ike nke gị o nwere onye nwee ike ịkwụsị ya mana anyị nwa malịa anyị nwa mmalụ ife anyị bụ anyị nwa ghọta ife bụ onye a bụ ikenga mmụọ ikenga dugha aga duolu m na-aga na anyị bagodu na mba nwee nsogbu na anyị ga-apụta na isi anyị ama ntọ na mba unu adịghị anụ ka ndị Igbo na-ekwu e. isi anyị ada atọ na mba arụ anyị ada atọ na mba isi anyị adị atọ na mba arụ anyị adị atọ na mba kama na anyị achọrọ ka arụ anyị ka ọ bụrụ ka anyị nwa anwa ka ebu na anyị mba ọ bụrụ ife igbo chọọ mana olugodo etu a na anyị adị atọ na mba ọnya ka o ji gwa gị si na nwa eze efu na mba ya na nwa eze na mba nke a bụ ikenga odumaga ka anyị bakwazie alị na ikenga nke ọzọ <laughs> ee ka bụ nkọwa nkọwa maka ikenga udumaga ikenga mmụọ anyị ga esizi wee baa na ikenga mmadụ tupu m baa na ikenga mmadụ biko gbaghalụnụ m o nwere ife nchọ ime kịta <laughs> <laughs> enwere m ike bụo na onwe ndị <laughs> onye ọbụla jide jide jide brek ya ọkwa ịghọtago o nwere ife nchọ emekịta maka na m na-abịa mbịa nkọwala unu si ife niile m na-akọwa bụ multi multi disciplinary so politics economics eh, eh, eh, psychology sorry politics economics psychology law anthropology religion cosmology so m abịa akọ ife ndị a niile maka na ọ nwere ife ọ bụ ana m akọwa ya bikos na ife ndị a niile dị lengt maka na nwa bekee gwa anyị na ije akwụkwọ ije gwa one degree na ịghọta na ịmalụ ife ma asị asị maka na e, ebe enwere 360 degrees onye go 1 degree akara bido ọkara obido njem so n'ịghọta ụwa bụ ịkọmbine ife ndị a niile kedu ife politiks nwee to do with economics kedu ife economics nwee to do with geography kedu ife geography nwee to do with law kedu ife law nwee to do with anthropology kedu ife anthropology nwee to do with sociology kedu ife sociology nwee to do with chemistry kedu ife chemistry nwee to do with biology you have to understand all these things. so onye kpatara na m na-akọwa ife ndị a niile na-atụbata all these different disciplines so unu ewe n'iwe na onwere ebe m na-aga kịta tupu m banye m ike nga mmadụ aga m abụ olu na abụ <laughs> aga m abụ olu na abụ ee jehova bụ onye na-azụ m dịka atụrụ ọ dịghị ihe kọrọ n'ebe ịta nri nke ahịhịa ndụ ka ọ na-eme m ka m wakpulu n'akụkụ mmiri nke izu ike ka ọ na-edu m ọ na-eweghachi mkpụrụ obi ọ na-edu m n'ụzọ niile nke ezi omume n'ihi aha ya ọzọ asị na-eje m ije na ndagwurugwu onyinye ọnwụ m egwu ihe ọjọọ bụ na n'ihi na gị onwe gị nọnyere m ndere gị na mkpanaka gị ha onwe ha na-akasi m obi idebego tebụl n'usoro n'iru m n'anya ndị na-akpagbu m itewe isi mmanụ ike ọmụ bụ ewezuga ihe oke naanị dị mma na ebere ga-agbaso m n'ụbọchị niile nke ndụ m ga-ebikwa n'ime ụlọ Jehova n'ogologo ụbọchị niile ọtụtụ dịrị nna n'ọkpara na mmụọ nsọ Otu ọ dịrị na mbụ ka ọ dị ugbu a ka ọ ga-adịgide otu ụwa were n'ụwa ebi ebi amen chai chai chai chai chai chai hey oh my word <laughs> incredible ụmụnne m bekee mere anyị ịwa ụmụnne m bekee mere anyị ịwa ọkwa ịnụle ugwu kịta sam 23 anyị ga-eji e wee nene ifenya na ikenga nwelu ọ sị na jehova bụ onye na-azụ a dịka atụrụ na ọ dị ihe kọrọ ya n'ebe ịta nri nke ahịhịa ndụ ka ji a kpọrọ ya o wee jee makpulu n'akụkụ mmiri nke izu ike ka a na-edue nwayọọ ee na ọ na-eweghachi mkpụrụ obi e, na ọ na-edue n'ụzọ niile nke ezi omume n'ihi aha ya bụ Jehova ọzọ na asịgodu na ya eje ije wee daba na ndagwurugwu onyinye ọnwụ ya bụ ifọl inside the valley pit na ya ma ntụ ụjọ ife ọjọọ ọbụla n'ifi na jehova gị onwe gị na ọ nọnyere ya maka na nyanwa bụ atụrụ maka na bụ atụrụ a na-edu edu kpọlia jee ya ebe ọ ya na-ata nri ebe ahịhịa ndụ dị na ya adanyegodu na ndagwurugwu na ihe nwere ụjọ maka na jehova nọnyere ya na ya ma ntụ ụjọ ihe ọjọọ ọbụla n'ihi na jehova nọnyere ya witin tinderia na mkpara aka ya with his rod and his staff with his rod and his staff hmm? na jehova ji his rod and his staff ananya fụkwanụ dada rod and staff jehova ji na ọ na-eme obi esi enyi ike na ọ na-eme ya obi esi enyi ike ọ sị na ịkwadobegolie tebụlụ n'irue n'anya ndị niile na-akpagbue maka gịnị na ọ nwanyelie n'ebe ahịhịa ịta nri nke ebe ịta ahịhịa ndụ na maka ifie na asọsọ ife ịdị mma na ebere na-agbasie n'ụbọchị niile nke ndụ a why not ọwụdọ ka eji wee jee manye ebe ebe afịfịa ndụ dị na ebe mmiri dịkwanụ ifu gị e, o wee kwue wee si na ya ga-ebizi n'ime ụlọ jehova n'ogologo ụbọchị ndụ ha niile ka otito dịrị onye bụ nna ka otito dịrị onye bụ e, e, ọkpara ka otito dịrị onye bụ mmụọ nsọ that is pathetic that is absolutely pathetic. gị bụ nwa igbo ịbụrụ atụlụ gị bụ nwa atụlụ ọ bụrụ na ịbụ atụlụ chọọ obodo ọzọ jee nọrọ don't ever call yourself onye igbo ọzọ maka na mgbe anyị na-agụ this thing anyị aghọtara ife ọ bụ this is just a perfect way iji wee demoralize any every living human being. na mmadụ kpọlụ gị they meet your needs nwata kwa arọ nwata ọ eto eto ọ ebu ebu ọ na-eto eto dị ebu ebu amamife ya adị eto eto dị ebu ebu ọnwụnwụ ya adị eto eto dị ebu ebu ndụ kwụrụ ndụ ọchagodo isi awọ ọ nọ n'ebe akpọjeli ebe ọ na-ata nri jehova mitgo n'idie niile tinye ya na anya bụ ofe ebe ọ na-ata nri debekwuo anya ebe mmiri dịkwu ọ tasịa tasịa afịfịa ojee ṅụlụ mmiri ivu ya na-asọgodu ngongo dabagodu n'onunu na ụjọ adịrị ya maka na ya ma n'ọkwụ ebe afọ jide mkpanaka ya jide jide rọdụ a oyeji wezie na ya nwere aṅụrị na ya ga-ebigidezi n'ụlọ ebe a what kind of eh, ke ụdị ndụ dị ife kedu ụdị ndụ dị kedu ụdị ụwa onye apụta nwa bekee dee dị Saint Psalm 23 nwa bekee dee sam 23 ọ kwetago ka ikwubi ya nyanwa na onwe ya ọkwe nọlụ na green pastọ ọbịa n'obodo gị ọkwe nọlụ na green pastọ taata anyị mana anyị na-ekwu maka ọstrelia ikwu ọstrelia uche ndị be anyị agbaje ndị ọcha kedu ife mela aborigines bi ebe afọ bifo nwa bekee elu ebe afọ wiped out anyị kwuo amerịka anyị a na-ekwu maka ndị ọcha kedu ife mee the aztecs and the incas and the and the the eh, americans n'ebe afọ before nwa bekee abanye now they have targeted you and I biafra land west africa anyị na-akpọ oh, eh, eh, fulani herdsmen na-enwere anything to do with anyị na-akpọ camouflage this is it ka anyị nọrọ na-ata nri now let's compare it to ikenga ife ndị ife ife igbo gwara anyị gbasara ikenga ka anyị malụ ma ikenga asịla anyị anyị nọrọ na-ata nri na e, ebe akpọjela ya akpọje ndị igbo gwara na ike nga mmadụ na ọ dị ụzọ anọ ikenga mmadụ dị ụzọ anọ nke mbụ bụ ike nga nwa onye maka na gịnị na mgbe a mụrụ nwa igbo mgbe nwa igbo ka bụ nwa ọ ka bụ nwa mmadụ ọ kara ezu inwere onwe ọ ka na-achọ achọ nke a wee ike ikenga ọgaranya ikenga ọgaranya nke a bụ mgbe ikenga nwa onye malụgo onye ọ bụ chọta ife ọ na-achọ nke ọzọ wee bụrụ ikenga ozuzu ikenga ozuzu bụ gịnị ikenga ma obodo ma otu dị iche iche n'obodo dịkwa ka 8th ikenga ọzọ bụrụkwazi ikenga agbara so ịbịa na ikenga mmadụ ọ dị ụzọ anọ ikenga nwaonye ikenga ọgaranya ikenga ozuzu ikenga ikenga agbara ikenga nka ịbụ ụzọkọ bụ ikenga mmụọ ikenga ị ga-eji na akpa mụnye na-aga mba mụọ welie eme ife ọnụ mụnye na-aga mba ikenga nke anyị ga-akọzi kịta bụ ikenga mmadụ ikenga nwaonye n'izu ụka na-abịanụ anyị abanye ikenga ọgaranya Den izu ka nke na-esi akọ maka ikenga ozuzo mm. etu aka anyị ga-esi wee kọwasị ikenga tata ife anyị ga-akọwazi kịta bụ maka gịnị ikenga nwaonye kedu ife ọ na-akọwala anyị <clears throat> n'enyinye ikenga nwaonye ikenga nwaonye ọkwụ ọtọ ọtọ etu o si ndị igbo na-akpọ ya surukwudo surukwudo ọnyanwa bụ wuji stand mgbe anyị na-eme martial arts okay this this camera dị too ọ dị too ọ dị eh wuji stand when you stand all like that. with your knees bent would you stand that's would you stand ndị igbo na-akpọ ya suru kwudo onye kwudola etu a gịnị a na-agba mgba ibutu ebutu na afịarụ ibutu ebutu na afịarụ etu anyị si kọwa ikenga ọbụla ga-enwelili mpi na abụọ ifugo na ikenga mmadụ ikenga nwa onye na o ji mma jide isi gịnị ka ọ na-akọwa gịnị ka ikenga nwa onye na-akọwala anyị ikenga akọwagola ya n'ụwa bụ agha na ife anyị bịa n'ụwa bụ agha mgbe nwa nwoke lụrụ ije chọọ ife ọ ga-abụ mgbe nwa nwoke lụrụ ije chọọ ife ọ ga-abụ maka gịnị na ifekwu na-eche nwoke erika ifekwu na-eche nwaanyị erikakwa mana ike nga gbasaa ike gị ike iji bụrụ nwa nwoke ọ ife ike nga na-akọ ọlụ gị tupu nwoke ezuo ife eji mmadụ eme ife a na-ajụ a bụ ibudo nwa onye ibudo nwa onye ọnwa oge oge elue ajụwazi anya ibudo onye adị ajụzi ya ịbụ nwa onye ajụwazi anya nna ibudo onye mana mgbe nke anyị na-akọ kịta bụ mgbe a na-ajụ nwa igbo ibudo nwa onye n'ime oge a ọkara ọdaa naanị nke nwa onye adaa naanị maka na onye na-achọ ka ọ na ọya ara adaa naanị ife ọ na-akọwala bụ na ịda mba adịrị ya gị ada na mba lezines adịrị na ije dị anokwu mgbe ọbụla na ọ na-agba gara gara mgbe ọbụla maka na ọ ka na-achọ ife ọ ga-abụ n'aka nne ya ka o ji nwa ma ọ bụ ụta n'aka ekpie ka o ji isi kedu ife ọ na-akọwa kedu ife ọ na-akọwa na ọ ka na-achọ amamife na ọ ka na-achọ amamife na ọ ka na-achọ onye ya bụ ọkara ọghọta onye ọ bụ ọkara ọghọta ife ọ bụ ọkara onwe be nke ọkara akụ nke ọkara ọnụ ụlọ nke ọkara nwa nke ọkara ọnụ nwaanyị nke ọkara wee zu ịkwụ ụlọ onwe ya wee zu iji nọla anị maka na onye ozulu na anị mgbe anyị ike ikenga ọgaranya ị ga-afụ na ikenga ọgaranya na anị ikenga nwaonye kwụ ọtọ jiri ụta jide mma jide isi mmadụ n'aka nri nwee mpi na ya nọ n'agha kama na agha bụ agha aka ịkwụ ọtọ na ya nọ n'agha mana agha bụ agha aka ịkwụ ọtọ na ya na-achọ ka ya ya ara maka ịma inwe mmadụ izukọ ọ ga-ara na-esite n'aka ịkwụ ọtọ ọ nwere icon ma akọọla unu unu ewenye iwe personal akụkọ personal unu ewenye iwe ọ nwere nwoke mụ na ya nọ na relationship many years ago many years ago and anyị nọkwa many years together ọ onye Biafra mana ọ bụrụ onye Igbo onye wore mana ọ nọ na london amụrụ ya na london ọ nọrọ na london too olue mgbọsi ọkpọ m wee jee ịfụ nne ya etu nwaanyị a si wee nabata m etu nwaanyị a si nabata m wee lukwa echi ọ ka na-afụ nkachukwu ọkpọ nwa ya ọgwa nwa asị arapụkwana nwaanyị a onye igbo arapụkwana nwaanyị a onye igbo ọsị ọkwa ifu ndị igbo ọkwa ifu ndị igbo na ije n'afịa ebe onye igbo na-azụ afịa ikwe nye afịa ọnụ isi ewu ewe n'iwe na mejurukwa ego onye igbo asị jebe, isi a na ihe weta ego echi onye igbo asị jebe na echiri na gị weta ego na ọ ya enya. ọsị ya na ọkwa ịma na onye onye ọzọ bịa kwegodi ya ọnụ bụ ya na ọ ya kwa karịa ife gị nwa ya eweta ego echi ya akwa ọsị anọkwa ịma na onye igbo ya edebele ya ọsị ọkwa ịma na onye igbo ya edebele ya ọnlaịka ndị dị ka ndị ofe mmanụ na ya afụ afụnụrụ ndị dị ka ndị nwaanyị na-agwa ife anyị anọ in her 80s kịta o nwere ndị ma ife igbo bụ mmanụ igbo anya amazi ife anyị bụ anyị igbo anyị amazi faịbụ anyị ma faịbụ mana ọnya ka m ji wee na-ewepụta ike nga maka na nwaanyị na-akọ ife a ya na nwoke igbo maala nga ya na nwaanyị igbo maala nga emekogo ife ya bụ na mpi ike nga bụ ofo na ogu mpi na-echebe gị maka na ofo na ogu ga-ede echebe gị ofo na ogu na-echebe mmadụ maka na nwoke igbo kwesịrị ime ife niile ọ na-emejide o ofo na ogu na-echebe mmadụ kedụzi ife a ndị be anyị si na fa na-eje agwụ asị nọọ gịnị ka fa na-akpọ dị asị nke nwanyị ya abịa imezi anya na mgbe ya tụrụ ụmụ ife niile ahụ a na-agwọ agwọ fa niile ofo na ogu bụ nyanwa bụ ọgwụ bụ ejesia ọgwụ ofo na ogu ofo na ogu ike ikenga ịghọta ofe ịbụ ịghọta onye ịbụ odeshi daalụ nwanne m odeshi inwe odeshi mmadụ ewelu poizin tili na mmanya o nwere ife ọ ga-eme maka na. mmiri ada egbu onwe ya ọkụ ada agba onwe ya ikuku ada ebu onwe ya gị na ife a ga-eji tụ gị iche bụ ofu tupu atụ a ga ịmalugole tupu ifu gị ele ibuli ikuku ama n'ọnya mana igbe amarọzi onwe ya ọnya akpata igbo jezie ojee ewele ofu ugbe n'ọkụkụ melia ife nwele ife gị melia nke nwa na-aghatọkọ agha gịnị eme enwere ike ji ike niile ike ji ike niile bụ ike si n'okike bịa enwere ike ji ike niile ike ji ike niile bụ ike si n'okike bịa mmadụ ịma ife bụ ịkwụba aka ọtọ mmadụ ịma ife bụ ịsa ile ụmụ ife ndị a niile bụ iwu okike ime ofu okike nye gị ofu ya ka anyị ji wee weli ike nga wee na-akọwasị ụmụ ife ndị a niile na ike nga gwa gị na ị ga-eje mba na ị ga-eje njem ana na ị ga-eji ifeọma wee bata na ị ga-eji akụ wee bata jiri ụba wee bata jide amamife nke ka nke maka na ụbụrụ amamife iwelu mgbọsị ịrapụrụ n'ụlọ ka ị na-enwe mgbọsị ị na-anata mgbe ị na-anata ibulugo ụkpa amamife n'isi gị na ikenga anyị odumaga adụ ya aga ikenga nke gị nwee iji bụrụkwa ikenga nwunye so ya aga ikenga gwa gị na ụwa bụ ọgbọ ọgụ ewee nye gị ụta nye gị mma nye gị isi kedu ife ọ na-akọwa bụ isi na onye lụọ olie n'ụwa bụ agha ọ bụ na imelilo fa emelie gị ọ bụrụ na imelilu fa fa emelie gị ikenga nye gị ụta nye gị mma nye gị isi ọ bụrụ na isi fa adarọ isi gị ada ọ bụrụ na isi fa adarọ isi gị ada maka gịnị n'ụwa baa agha kama na ife ikenga gwa bụ na ị ga-anụ agha kwụ ọtọ agha gị ga-akwụ ọtọ agha onye igbo ga-akwụ ọtọ aka onye igbo ga-akwụ ọtọ mmeli bụ nke gị ifeọma bụ nke gị afụnụrọ m n'ụwa a sinsi mụ na ndị mmadụ ji mekọba ife sinsi m ji fụba ndị mba fụ mmadụ gwa m si m ifukwa onye igbo na-agba mana kịta anyị aghọtazi ife anyị bụ anyị aghọtazi ife anyị bụ anyị kwesịrị ịnaghachi ghọta ife anyị bụ malụ onye anyị bụ malụ na anyị bụ ikuku ama amanonya malụ na anyị bụ ndị si na-aga ndị ọganigwe maa na anyị bụ ọganigwe kedu ebe ike anyị ji aga n'igwe si dị kedu ebe o si pụta ma anyị aghọtazi ife ndị a niile manụ na anyị bụ ọkala mmụọ ọkala mmadụ onye kpata na ikenga niile m na-ezikọ gị ma ikenga nwaonye o ma ikenga ọgaranya o ma ikenga odumaga o ma ikenga ozuzu fa niile sọsọ kọlọ a na-epenti ikenga bụ black and black and white oji na ọcha ife ọ na-akọwala bụ gị bụ onye igbo ịbụ ọkala mmụọ ọkala mmadụ ịbụ ọkala mmụọ ọkala mmadụ ọkala mmụọ ọkala mmadụ ọkala mmụọ ọkala mmadụ ọkala mmụọ ọkala mmadụ ọ bụzikwuo na iwere aka igbujipụọ onwe gị si na ịbụso mmadụ ị na-amadụghalị maka na mmadụ ịbụ na onwere ebe ike esi bịa igbubu onwe ike mgbe anyị chọwazie dibịa ya alụlụ ya ọtụlụ ọnwụrụ dibịa agwọziala ya ọtụlụ ọnwụrụ ya bụ agwọsi onwere ife ọ na-alụ ọgba aka alị ọgba aka alị ọgba aka ọnya bụ ọgwụ kasị ọgwụ gịnị bụ ọgwụ emee ọgwụ ife ọ ga-abụ eme ọgwụ mmiri bụ ọgwụ ọkụ bụ ọgwụ akwa anyị na-arụ bụ ọgwụ onye akpịlị na-akpọ nkụ nwa mmiri inye gị ọgwụ onye nọ n'isi inye ife inye gị ọgwụ mana igbo anyị kwesịrị ịghọta ife ndị a niile anyị kwesịrị ịghọta ife ndị a niile onye ka m ji na ijidegoro ike ngo mmụọ na-aga njem na ọ bụrụ onyanwa ga-ewetali ya ozuzo eke ozuzo ya ọ bụrụ onyanwa ga-akpali ya akụ na ụba ọ onye kunie n'ụla ọnya ka igbo ji gwa anyị na ike nga nwa onye kwụ ọtọ maka ụmụnne m na-aga fakpata fakpata akụtata febulu jee nye nwanyị hayalu moto mmadụ maọbụ jee hayalu moto moto hayalu moto somewhere kwụọ ụgwọ họteelụ jee na point and kill eh? ime onwe gị basket case ekwugo maka akpa edebe onye ikenga nwaonye ị ga-enwe akpa edebe ịma mbụ akpa esesa ọ bụrụ 40 naira dị n'akpa 400 naira dị n'akpa 40 pounds dị n'akpa ịgbapụ na na restọrantị ịkpọrọ nwaanyị zikọrọ ọnwụ ya oji na ọcha kpọrọ nwaanyị ife ọbụla ee si na mma ilie 100 ilie 40 pounds ịkpata taa ikeli na ike adịkwa ugwu na ebe ibi ikeli na onye aka adịkwa ugwu na ebe obi ikenga onye ada naanị gịnị ka ọ na-akọwa na onye na-achọ achọ enwere ezumike onye na-achọ achọ enwere ezumike onye na-achọ achọ enwere ezumike anya saa ọ bụrụ na isi ya dara nke fada gịnị ka ọ na-akọwa ọ bụrụ na ị na-akpa akpa esesa ịkpa taa iwere inye nwaanyị go brazilian hair ịkpa taa iwere nye nwaanyị o wee kwakọ fake nails ifu ya na ogi na-ada maka ikwu isi isi ike nga bụ abụrụ iwu bụ na ọ bụrụ isi mmadụ ọ atụmatụ ka igbo na-enye gị atụmatụ ka igbo na-enye gị na ọ bụrụ na anya ọ bụrụ na ị dara mugwu ọ bụrụ na ị mara ife ịda mugwu mmadụ ebelie emugwu ọ bụrụ na ị mara ife ịda mugwu mmadụ ibelie emugwu n'ụzọ dị iche iche ya bụ na ike ikenga nwaọnya na anya ya eghe oghe maka na onye kwụ na wuji gịnị ka ọ na-ezikoyi na ya dị ready for anyịtin everitin na ya nwere anya n'iru anya n'azụ maka gịnị na ọ na-achọ ka ọ yara na nwa na-achọ ka ọ yara abụrụ ajọ nwa nwa na-achọ ka ọ yara abụrụ ajọ nwa ọ bụrụ ịkpa akwa ije lụcha ụlọ akwa ya ụgwọ 1000 or 1600 ije golu hayalụ eh, eh, bmw na-akwụ 500 kwụọ rent 800 eh, ịghọtago maka ifi na na ndị ọzọ na-ego Louis Vuitton shoe ma Louis you can afford these things ifugie nọ isi na-ada ifugie nọ isi na-ada ụta na mma bụ ọlụ ụta na mma bụ ọlụ isi bụ onwunwe ife idebele edebe mana ọ bụrụ na ịlụcha na ịnwero nke idebe ọ na-apụ ịfụrụ ya na ikenga ọnya adago mba ikenga ọnya mmanya na-egbu e. ikenga ọnya mmanya na-egbu e. ya akpata na ikenga bụ gịnị ọfọ na ogu si gị mala ife gị mala ife gị mala ife gị bụ onye igbo ọsọkwo gị enwe na-aṅụli o ọsọkwo gị achụra nwaada o ọsọkwo gị agada ife dị mma mana okwu si na ife niile nwere oge e. na ọ nwere oge a na-akpa akụ akpa oge a na-akpa akụ akpa abụrụ oge a na-eli akụ eli ụmụnne m oge a na-akpa akpa abụrụ oge a na-eli eli o nwere oge a na-akpa akpa akpa edebe akpa edebe akpa edebe akpa edebe mgbe onye alụelu ike nga ọgaranya mgbe anyị mmanụ na akụ na-eweta akụ akụ na-eweta m akụ akụ ife a na-akpọ akụ ọla akịsị ala akụ ibie ọ dịka magnet ọ dịka magnet ọ dịka magnet idebe nwe ọ na-abata ọ na-abata maka enwe ike mmadụ bụ ife ọ na-eche anya ebe obi ọsị mba bifo onye ka ya dịkwa ọshọ n'onwekwa ife nya ji aga mana onye atọ na one room ee eh? o ji eje ata point nke o ji eje ebi ndụ ke arụ maka na ife m ji ekwu ife a bụ na ụmụnne m nọọ ife ọtụtụ n'ime anyị na-alụ emechakwa unu eme nwaanyị o maka na ife anyị na-aghọtazi bụ na ị na emele ogologolo ya na emele onye dị ya mma ị na-atụlụ nwaanyị nwaanyị a na-atụlụ nwoke ọzọ ọkwa gị? ị na-atụli ọ na-atụli onye ọ na-achọ mma na ọsọsọ ịnụ ọsọsọ ịka ọ chọ ka ị na-afụ anụ sọ ịnụ maka na unu chee na unu lie ofe egusi lie ofe ọgbọnọ na ọ dịkwụrụ ọnụ nwaanyị mma na-arụnụ unu chee na ya achọrọ nsalanụ unu chee na ya achọrọ abụba na ọranụ ee so nọa uche ka eji eme ife ndị a niile uche ka eji eme ife ndị a niile uche ka eji eme ife ndị a niile maka na onye onye daa aparị onye daa aparị ọbụla isie ka ike nke onye ọzọ ya eji onye daa ọ ọbụla isie ka ike nke onye ọzọ ya ka onye ọzọ ya ebu oya abụrụ isi nwanne m oya bụrụ isi unu oya abụrụ isi unu ọkwa ịghọtago anụ nwaada igbo kwesịrị ịkwụ gị n'azụ maka na onye bụ chi kwu ikenga mana onene nollywood lofue ife ọ bụ bụla ife ọzọ ịgbachala ya ọkwa ịghọtago so that na mgbe oyi elu ka anyị mara ebe ife na-aya anyị si wee na-eme anyị ọ bịa bụla ife a na-ekwu maka na anya bụ ike nwunye suru kwudo omenu na n'iji onwe gị n'ide ntachi obi n'iji onwe ji jide amamife jide ntachi obi na-achụ a na-achụ a onwere onye tụlia ya na-enwetara ya mana ị na-enweta ya idebe ofu ede ofu ede ofu ede ukpe ede eju ofu ede ofu ede ofu ede ukpe ede eju ofu ede ofu ede ichịkwa ede na abụ itikwa ofu ede ọ dịbụa. iji wepụ ofu ụfọdụ ofu iwelụkwa dị ịtọ wee iwelụkwa dị ịnọ wee ọdịone ofu na ịtọ ọdịnọ plọs ịbụa ndị ọzọ ọdịona isii ichịpụkwa ise ifuru ya na ọ nwere ebe eji azụ aga ifuru ya na ọ nwere ebe eji azụ aga mana ị na-edebe ofu ede na-edebe ofu ede na-edebe ofu nwayọ nwayọ bụ ije nwayọ nwayọ bụ ije iwulili ibu n'ihi elu ebe ị na-eje iwulili ibu n'ihi elu ebe ihe eje iwulili ibu n'ihi elu ebe ihe eje chukwu enyezie mezie alụla ife nye nwa ada igbo ma ife a na-akọ ma ọnọdụ a osolo ịmụwanye nye ọ bụrụ ije welu onye lụsi ọlụ akwụ anya 1600 o jee goo one bottle of covexia je jego another bottle of Jack Daniels ego one 60 pounds already or see how many packets of cigarette n'izu ụka ọkwa ịghọtago ọha ya bmw na-akwụ 400 pounds ee eh? ịfụ anụ ụzọ na-ekoga ịfụ anụ ụzọ na-ekoga ịgbakọ ndị anyị bụ ịbụrụ mmadụ o nwere ife ịbụ ịbụ ofe ka ịbụ ikuku ịbụ ekeleko ọ bụrụ ife ike nga na-akọla anyị ọ bụrụ ife ike nga na-akọla anyị ikenga si na ama ife na ị ga-eji ụta gị na ị ga-eji mma gị na mpi ya ga-akwụ ọtọ kwụlọ ọtọ gbawam ọtọ gbawam ị na-akpa na-edebe ọ ife ikenga na-agwa anyị n'ịnọ n'agha agha ime gịnị agha nwere onwe agha nwere onwe etu obodo na-achọ inwe onwe ya etu a mmadụ na-achọkwa inwe onwe ya na mmadụ ada abụ nwata kwa arọ n'ịnọ n'agha inwe onwe maka na ndị igbo si na mgbọsị nwoke lụ ala ụlọ ọfụchie ọ bụrụ sọsọ ụlọ ka anyị na-alụ alụcha ụlọ achọ ife ọzọ ya na-eme agha nnwere onwe ka nwanne m nwoke nọ n'ụwa mana onwe ndị nọ na-achọ nwaanyị faya anapụ ọkwa ịghọtago onwe ụmụ igbo nọ n'ike ngafa ike ngafa ọ bụrụ na ike ngafa ewelugo na ike ngafa wa nkụ sins awagolie na nkụ awagolie na nkụli wapịa anya welie sie nri ọka sie sie nri sepịaditin ife ọ na-achọzi bụ nwa ọ ya anapụ mana ọ bụrụ onye anyị anapụpụ n'okwu nnọọ ịnapụ ihe edebe nkwọ ịnata ihe edebe nkwọ ịnata ihe edebe nkwọ enye gị ihe edebe nkwọ ka ọ ga-adị ka onye ji nkata chụ mmiri olu owelu nkata okulu mmiri ọ na-aghasịsị <laughs> bifo olu ọnụọgwụgwọ maka gịnị na onye na-akpara akụ akpa amarọ ka esi akpa akụ so inyegodi ya 1 million oyinarị ya inyegodi million oyinarị ya ife ọbụla maka na ọ a na-atụtụ atụtụ maka na ife niile bụ ọmụmụ oyife ike nga na-akọwala anyị oyife ike nga nwa onye na-akọwala anyị na mgbe ị ga-eji wee gafee n'ụwa bụ steji ụwa bụ agha ụwa bụ akwụkwọ na a na-amụ ife niile amụ ị ga-amụ ka esi akpa ị ga-amụ ka esi abụ nwa onye ị ga-amụ ka isi abụ nwa onye tupu ị bụrụ onye onye nwe onye bụzi onye bụzi nke nyanwa adịghị ajụzi ya ibodo nwa onye ife a na-ajụ abụ ibodo onye onye ya enidikwa dị jụọ maka na amalụgo ife ọ bụ maka na ọmụgo ka esi edebe ọmụgo ka esi edebe 1 naira onye alụ ka esi ama na eji 1 naira inye 1000 ọ ya ejitie onye ịmalụgo ka esi amaneji 1000 eh, nye 10000 ọ ya ejitie onye mụtago ka esi eji 10000 nye 1 million ije welu 1 million nye onye na eji nwụrọ 10000 oyinarị ọma pụtagwa isi n'ịnalị ala ọkụa ọgwa isi n'ịnalị ala ọkụa na ego anyị nyelie sef na na ego ego na ndị ogwu ego ka unu bụ na unu jili ego anali ọkwa. maka na ọ nwere ife ọma ọkwa atụrụ jehova bụ onye na-azụ m dịka atụrụ ọkwa atụrụ na-achọ ka amakwunya n'ebe ịta nri nke ahịhịa ndụ ka ọ na-asọ m ka m gbakpuru n'akụkụ mmiri nke izu ike ka ọ na-edu m ọ na-eweghachi mkpụrụ obi m ọ na-edu m n'ụzọ niile nke ezi omume n'ihi aha ya ọzọ a sị na-eje m ije na ndagwurugwu onyinye ọnwụ nga atụ egwu ihe ọjọọ bụ na n'ihi na gị onwe gị nọnyere m ndere gị na mkpanaka gị ha onwe ha na-akasị m obi ọkwa ife a bụ ife ọtụtụ n'ime anyị na-afụ ụfọdụ n'ime anyị n'okwu obodo oyibo ọkwa ife a bụ ife anyị debere ụmụnna anyị fabụlụ atụrụ ee nwanne m ee eh, zitelụ m fonu eh, eh, izijelie fon ee nwanne m zitelụ m nke a izijelie nwanne m zite ị na-ezije na-ezije na-ezije izijegide oh, o obodo oyibo 20 years ooo oh, ilue o oh, ife niile izije ya afụrụ ya iwere ego enye nwanne ka o wee bido biznes ya afụrụ ya oyina maka na onye a na-agwa ya ife a ikenge akwụrụ ọtọ ikenge akwụrụ ọtọ onye ikenge adị na-edine ọsọkwa ebu ịnya 1 trilion oyinarịa jụọ m maka na mmalụ maka ya maka na ife niile a na-akọ bụ ife niile mmadụ fụsigo ọsọgodi bụ ịnya 1 trilion oyinarịa sonye n'ọdụ n'obodo oyibo na-agba mbọ na-edebe akụ gị mgbe ị na-alụ elu ụlọ imepụta ife iwele anya gị gụọ eji anya mụọ ụka chara acha iwe nye onye ịnwa na gọọ ọnụ onye ịnwa na onwego na onwego ntachi obi wee nọrọ na uji stand jee mụọ afịa mụta ife ọ na-eme inye nwantịntị not a lot nwantịntị maka na ndị ndị be anyị nwere ọtụtụ ego fa zụtara n'afịa bụ ọsọ afịa ka fa gbaa ọsọ afịa ka agbalụ mana ibulu bunye mmadụ maka na ọkara wee mụta ka esi edebe ọkara wee mụta ọkara wee mara how to manage one pound iji eburu 10,000 pound bunye si niile eme nwanne nwoke ma na nwanne nwaanyị you wasting that person. you're wasting that person ụwa bụ steji ife niile a na-amụ amụ kedu ebe ike nga anyị dị kedu ebe ike nga ndị igbo dị kedu ebe ike nga nwanne m nọ kedu ebe ike nga nwanna m nọ maka na onye ike nga amachala onye amacha onye kpata eji gwa gị na ikenga nwaonye kwụ ọtọ kwụrụ na soro kwudo jide mma jide ụta jide mma ma ọ bụ ụta jide isi mmadụ maka na nyanwa bụ onye nọ na mmeli nyanwa nọ na mmeli ọgụ maka na anyị dịcha 5 years anyị lue 10 years anyị si na 10 aya baa 20 anyị si na 20 aya baa 30 anyị si na 30 aya baa 40 ọ ga na-aga ọ ga na-aga ọ ga na-aga one day ọ ya enwe ife ewepụta ya eme na oge niile a galụnụ na ọ nwere ife ọ bụ mana ife na-eme ka anyị na-esesa erika ọ bụ na ọ bụrụ nwaanyị ka anyị na-enye ọ bụrụ nwanne ka anyị na-enye inyecha the have learned fakaro wee mụta etu esi edebe so ilu ebe afọ ifu na ọ na-ekpu ugegbe anya ka nke gị nwa na-ekpu n'obodo ebe ọbụla ibi n'ụwa ifu na ọ na-eyi akwa ka ifuli na ịkpọrọ nkụ sef le na ịkpọrọ nkụ sef na onye ị na-enye dị fresh na onye ị na-enye dị fresh a na-ajụzili ajụ kedu nke nwa si obodo oyibo bata asị o nke nke nke dịka ekwele eh, ekwele eh, si obodo oyibo dịka azụ ngwele maka na ilu ifu onye ị na-enye na ọ dị fresh ụfọdụ n'imefe ilu ifu na ojidego nwaanyị jide ụmụ ịtọ gị nwa ka gbaa aka o oh. so na ikenga ị ga-akwụ ọtọ ikenga gị ga-akwụ ọtọ ikenga gị ga-enwe mpi ka anyị mara ife bụ inyelu mmadụ aka na ịda iberibe maka na ije welu isi na efulu nwa n'anya ọsị na ya achọrọ iji ọkụ gwuo egwu isi maka ife na efulu ya n'anya ka ịrapụ aka o were ọkụ gwuo egwu nke a ịda iberibe etu a ka ọ dị n'ibulu ibunu moto na. si na iji wee nwee nwanne nwa nwụọ nwanna nwa lieleli moto nwa nke nwa jikwa wee mee nke nwa ego ya na-ana nke a bụ ịda iberibe ana otego anyị daba iberibe a so anyị akpọta ike nga anyị anyị akpọta ike nga anyị etu a ka ọ dịkwa ndị nọkwa n'ụlọ ndị nọ n'ụlọ na-agbakwali mbụ o nwekwalu ndị ike nga famụ anya o ndị dị shap onye kpatara na ịnalụ ebe anyị isi obodo oyibo nalụ ebe anyị ifela a na-emeghị maka na ọtụtụ ndị rapụ na be anyị a fa mma ọtụtụ ndị anyị rapụ n'ụlọ akachago anyị mma ma anyị n'obodo oyibo anyị n'obodo oyibo na-achụ ife m na-amarọ ụfọdụ n'ime anyị a nọta years ka na-achụkwalị anyị ara achụta achụta ka ike nga anyị kunie n'ụlọ ka ikenga anyị mụrụ anya ka ikenga anyị bụla ife ọgwụ ọnya bụ ife ikenga mmadụ bụ ikenga nwa onye bụ agha izu ife eji mmadụ eme agha izu ife eji mmadụ eme gịnị ka eji mmadụ eme kedu ife igbo ji mmadụ eme a na-ata mmadụ ata mba kedu ife igbo ji mmadụ eme ee aha ya mmadụ na-agbalụgharị asịsị pụta ya pụta onye abụ bụ ife igbo ji mmadụ eme ọ bụrụ asịsị pụta ya jee zuo n'okpuru akwa na-asụ ụsọ ụsọ n'imi n'imi ndị jigolo akwụkwọ asụkarịa nwa bekee na oyibo ma oyibo fa na-asụ fa aghọtarọ ee ndị na-eje ụka si na fa na-asụ tọng, tọng fa na-asụ fa ndị igbo si na onye ike nge akwụ ọtọ na onye ike nge dị ile na-akwụ ọtọ kwuru n'iru ọ na-ebu ụzọ ọ na-abịa ife last week na ị ga-ebu ụzọ ejiri ụjọ ejiri ụjọ achị ị ga-ebu ụzọ mgbe ọbụla ịdị ready to punch the living daylight out of life punch the bloody fucking excuse me day out of this life maka na once soso ofu mbịa soso ofu mbịa nna m onye mara ife ọya emenya mebie so ose ofu mbịa ọka mma na-akpọ ya onye kpekanna na adị elikwo nke ya eli ọkwa ifu onye anọ ọgbara ajọ ọka mma na ie eh, na that na ịgbara ajọ na adị eli nke ya eli na n'ie eh, na onye a na-eli eli a na-etugha afa na-amụ ya amụ n'azụ ịghọtago mgbe ọbụla mmadụ abụrụ nwata kwa ọ bụrụ ike nga ọ dị nụ nwa ụmụnne m daalụnụ daalụnụ daalụnụ daalụnụ daalụnụ daalụnụ ya bụ na isi mmadụ bụ mmeli anyị ga-emeli anyị ga-emeli maka anyị bụ azị anyị ajụghị fawelụ sam 23 bịa anyị ajụa na anyị anyị abụrụ atụrụ na anyị abụrụ atụrụ ọkwa ịghọtago fewelụ sam 121 bịa anyị ajụa ebe so ọfafa si bịa anyị ajụa anyị bụ dị kpọkpọọ ekene ọma daalụnụ <laughs> ọ bịa bụrụ ụmụ ya ka anyị na-agakwanụ unu manọ ndị igbo na-akpọ anyị oku unu manọ ndị nwaanyị na-akpọ anyị oku unu manọ ndị ebe anyị si bịa si ka anyị kụnye maka na oge na-agwụ agwụ oge adịrọzi oge adịrọlụ mụ na gị oge adịrọlụ ndị igbo maka na ndị igbo aghọtarụ ife anyị ji na-akọwa ife ndị a niile a na-akọwa abụ gịnị ọ bụrụ na ọ bụrụ na m anụgodi na abụ malụ nke ka mma ofu okwu m dị n'igbo ofu okwu m dị na nwa bekee nwa bekee bụ maka ife akwụkwọ ị nọlụ na international arena ịghọta ife na-emenụ ịjụọ onwe gị kedu ebe ndị nke anyị nọ n'ife ndị a niile na-emenụ ịfụ na ndị nke anyị nọ n'ụla onwero ife na-ada enye akụ n'ụwa onwero ife na-adịghị enye akụ n'ụwa ikenga anyị ka ekunye n'ụla mgbe anyị ga-aba n'ikenga obodo ka anyị ga-enene ikenga anyị asị ndị Igbo tata ife anyị na-enene bụ ikenga anyị asị mmadụ anyị elugo anyị akabụ nwunye ọ bụrụ na anyị kabụ nwunye kedu kedu ebe anyị nọ kedu steji anyị nọ kedu steji anyị nọ ya bụ na ikenga bụ ebe ife inwe ike ijikwa wee na-agụrụ onwe ya oge na-emesokwa ya on sọkses oke ọ bụrụ na m akara wee zuo ikenga ọgaranya kedụkwa n'ife mbụ aka abụm ikenga nwanyị ọ bụrụ na mbụ ikenga nwanyị kedu ebe m nọ na ya bụ nwanyị anụmamụ ọlụ anụmamụ afịa anụmalụ ọlụ ọ bụrụ na na-alụ ọlụ ka elevụl nọ na ya kedu ife m na-eme kedu ife m na-en kedu etu m esi wee na-edebie kedu etu m esi wee mwanye multiplication and conversion how do i convert my wealth how do i get into wealth conversion how do i get into wealth multiplication because at some point as ndị Igbo we need to engage on within the international sphere because ọsọsọ nyanwa ga azụ any tribe nọ n'ụwa anyị ama nnọọ ka aztek a na-akị ya n'akọ inka na-akị ya n'akọ maori a na-akị ya n'akọ all tribe extinguishes go because na they are of no relevance to nature so nature shut them off igbo if we don get up abụọ na ya piachara ike nga anyị that's how we gonna be one day anyị ga ekunye n'ụla fụ na azda nọ n'ala igbo na tesco nọ n'ala igbo na morrison nọ n'ala igbo ọ anyị vuu n'anya when they do that they take the land anyị waga na-agbazi mbọ ịlụ ụta alụfa banana fa na-ebute na london ili ofu banana ewere ụta gbapịa ya anya that's what is happening but we can learn to package even our toilet na ọ bụ fertilizer we can learn to market it that's why tata na average igbo girl na-achọ brazilian hair na-achọ peruvian hair ntutu nkịtị ntutu isi nkịtị ntutu nkịtị ntutu nkịtị ya abịa ekpu ghafue pikịta a na-akpụ ya black gold black gold so kedu ife anyị bụ ndị igbo na-ewepụta ikenga anyị the way market the way market ikenga nwonye fear na market ikenga nwonye you have to accept it ihe alike n'onwe enu mana anyị na-ego nu st christopher somebody is marketing st christopher to us. as patron saint of travel anyị na-agagharị every year anyị eme ụmụaka confirmation di anyị na-atọ over anyị na-agwa ụmụ nke anyị na fa bụ atụrụ that's how we raise our sons and daughters anyị agwa ụmụ nke anyị fa na recite psalm 23 three times a day. before nabanya recite Psalm 23 ọ teta ụla recite early morning bread nya were early morning bread ya recite sam 23 nwa na recite sam 23 half hour dey go o nwere ike achieve ifo ejinye onwe ya na ezinụlọ ya nne but what about on the bigger scale of things because on the bigger scale of things if you are not participating within the international trade you losing out you losing out obodo ọbụla nwee ife a ga na-ele a ga na-ele maka ọbụrụ sọsọ ogige ka ya na ego ọ bụrụ onye na-ego ego na-enye nke na-enye nke o nwere enwe so inwekwa nke ị na-ele inwezia nke iji enwe eme that exchange onye bụ obe okwu m niile na vidiyo m niile na-aga all this my talk ma kwu maka ike ma ekwu maka nke a ma ekwu maka nke a is to ịkpọte ndị Igbo n'ụla ka anyị wee bido wee kebe ife bikos ọ bụ na anyị enwero ife anyị ji egenerate our own revenue as ndị ndị anyị na-ana ana anyị na-ana ana ekenekwa m na n'okwu ndị ichie na ụmụada na-akpọ anyị ka unu ra bụ ndị na-aza ya bụ oku a sị m na ya adịla unu mma unu bụ agba arụta arụta onwe ndị kpọte unu n'ụla mụ na unu si ka anyị na-eme ife anyị na-eme ka anyị na-aga ebe anyị na-aga maka na ọ bụ ọkwọ ute ọ ọkwọ n'ịzụ ute bụ okwu na onye na-azụ ute ya azụtakwa naanị onye ya azụ ute ya azụta anị ndị igbo kwụ sị na agbala aka na-aza anị onye ji ji a na-akọnye agbala aka a na-aza anyị onye jiji a na-akọnye so ka anyị na-aza anyị kedu ife anyị ji anyị ga-akọnye n'ime anyị a maka na ọ bụ na ọ nwere ife anyị ji ọ bụ na nghọta anyị kụsara akụsa ọ bụ na amamife anyị adịrị ya kedu ife anyị ga-eji wee debe anyị a ọ bụ ọkwa na ịzọsa asa bụ okwu ịzọta ya eweli eme gịnị ị nwere ego ọ nwere ife iji onye ji ego pụta mụ ijegodu kọọtụ kpegbuo ọpụ ebe ọlụ anụ ana ọlụ na arụ na ịma nkutue that's when you realize that law is an ass right is not might might is not right so n'ọnya akpata anyị ji bịa na-akọ ofu ụmụ ife ndị anyị na-akọ so that ka ndị be anyị wee na-aghọta na agụgide sam niile dị n'ụwa iwu not solve ụmụnne m daalụnụ ekene ka anyị ji ogo tata bụ ifeke n'ime ọnwa ifeke ekeketala anyị fụma ọma ekekenye anyị okike nke bụ nke anyị ekekenye anyị nghọta nke pụrụ iche ekekenye anyị amamife gịnị bụ amamife amamife bụ inwe ife ama nke ife ebe ife na-agba ama ama nke anyị ga-eji wee malụ onye anyị bụ malụ ndị anyị bụ malụ ife anyị bụ wee mee ka ọ dịla anyị mma mee ka ọ dịla obodo anyị mma mee ka ọ dịla ana anyị mma maka na nwata tarapụla ozu nne ya wee jee na-ebe akwa n'ebe ozu nna onye ọzọ nwụrụ ala na-apụ a ka okike gwa anyị ala na-apụ anyị ka okike mee ka mmụọ anyị na-achịte maka na ọ nwelu ndị kpachara anya fie aka ịsa n'anya wee kepụ anyị n'ife anyị bụ wee kenye anyị ife ndị ọzọ niile lụrụ alụ ife niile na-enwere ike ịzọpụta anyị anyị wee bụrụ ndị ndụ anyị dị n'abalị ụlọ ndụ anyị dị bụ ndị ọzọ ka ọ na-abalị ụlọ anyị teta n'efife n'ụtụtụ anyị akpọ ụfa. anyị kụnye n'efife anyị akpọ ụfa ndị igbo gwara anyị n'ime ọnụ echiche chechaa ọnụ ekwue aka eme mana ebe ọ bụ na echiche niile bụ onye ọzọ ka ọ na-echelụ ebe ọ bụ na ọnụ niile ọ na-ekwu otuto niile bụ onye ọzọ ka ọ na-enye ọ onye ọzọ ahụ ọ na-enye ka ọ na-ebu n'elu onwe nwa ka ọ na-ewetu anyị ọnwa anyị ka anyị na-ewetu anyị ọnwa anyị ka anyị na-ekwujọ wee sinye okike bịa n'ụlọ onu anyị ka ọ gọzie anyị niile n'ọnụ wee na-akpọ ụdị nkata maka na nwa ma nke ya bụrụ ajọ nwa maka na onye na-enwero nke onye na-amarọ nke ifesokwa onye ya na-eme ọ na-eyinarị eyinarị asị m na ọya adịla unu mma tata bekee dịla unu mma n'ọya dịla anyị mma n'afọ dịla anyị mma na nkwụ ise <coughs> tupu anyị pụọ ka anyị welụkwa okwu anyị kwụrụ egwu anyị gụrụ izuụka gara aga wee mechie maka na ife egwu a ji wee dị iche bụ n'oku ka a na-akpọ anyị a na-akpọ anyị na mbụ anyị kọrọ maka ndị nna na ndị nne na ndị okenye ji amamife fa kwesịrị inye ụmụ azị ma fe nyere ya azị fa wee nwa azị bịa chịla awụlụfa fa wee bụ fa mmadụ fa mmụọ nke a bụ mgbe anyị kọrọ maka ji ụwa n'ime nke kwa anyị wee lue n'izuụka gara aga kwue maka ee eh, eh, nwaanyị anyị na-akpọ na-akpọ die ife a kọwaa akpọlia nwaanyị mana ọ bụrụ na nwaanyị anyị bụ ụmụazị na-akpọ ife nke anyị ife a anyị bụ ụmụazị na-akpọ ọdịnala nke anyị ife a anyị bụ ụmụazị na-akpọ amamife nke anyị ife a anyị bụ ụmụazị na-akpọ omenala nke anyị ife a anyị bụ ụmụazị na-akpọ ndị nna nna anyị ife a anyị bụ ụmụazị na-akpọ ndị nne nna anyị ife a onye ịkpọla ife a ife ịkpọla ife a onwezi ụlọ n'abalị mmiri na-eli anyị etu a ka o si dị n'ime anya bụ akụkọ mmiri na-eli anyị mmiri na-eli anyị mmiri na-eli anyị mmiri eli anyị lue n'ikpulụkwụ akpọ anyị si anyị chigha anyị mara ebe anyị si wee mefe ka anyị dozie anya anyị si mba mmiri na-eli anyị na-eli anyị lite n'ukwu anyị akpọ anyị anyị si anyị chigha ka anyị mara ebe ife na-eme anyị si ka ọ dịla anyị ma anyị si mba mmiri na-eli anyị na-eli anyị lute n'obi akpọ anyị si anyị chigha anyị si mba na ya mmiri na-eli anyị na-eli anyị kịta mmiri na-akwado idizi anyị kpamkpam kịta mmiri na-akwado ili ya kpamkpam maka na ọgbụ ọbụla isi ana igbo pụta ịtụmụnwa si pụta anyị ma na agbago anyị gburugburu sọọsọ anyị nwa ga-atọpụta nwa ya na-agba ya nọ n'ime ya mana etu ndị a si agwa ya na sam 23 anyị anyị jos na enwe na-eto chukwu nna na chukwu nwa na chukwu mmụọ nsọ ọ bụrụ ka o si dị ọ ka o si dị <clears throat> so na anyị ga-ekuni kpoo di anyị di m anyị ga-ekuni kpọọ nna anyị nna m anyị ga-ekuni kpọọ nwunye anyị nwunye m anyị ga-ekuni kpọọ omenanị anyị omenanị m anyị ga-ekuni kpọọ ọdịnanị anyị ọdịnanị m anyị ga-ekuni kpọọ ntọnanị anyị ntọnanị m anyị ga-ekuni kpọọ iwu anị anyị iwu anị m anyị ga-anaghachi ebe anyị si bịa ka mmiri a na akwadili anyị wee kwụsị ekenekwa m unu ya bụ akụkọ egwu ebo enene <clears throat> ife a ịgafu agụ enene ife a ịgafu agụ enene ife a ịgafu agụ enene ọ bụdo onye na-afa akpọzi m enene ọ bụdo onye na akpọzi m enene ọ bụzi onye nafa akpọzi m enene ọkwụ m ọnụ ụka akụ ego enene ọnụ ka welite ka o jega ebite iyi enene ụkwụ m ụdelụlụ n'ọkwere ese pụta enene ọkpa ya delolo n'okwere ese pụta enene ụkwụ ya delolo n'okwere ese pụta enene afọ ya delolo n'okwere ese pụta enene aka ya delolo n'okwere ese pụta enene obi ya delolo n'okwere ese pụta enene ee kwasie dị ọma enene ọ ife ife agwa nwunye ebe ọ bụ na efe ọnya asị ife a nwaanyị e, eji wee bịa zọpụta na mmiri na-eli mmiri ilie ya lie anyị ọnya bụ ife okike na-akọwa okike nwere okike nwere sentiment okike adịrọ ka mmadụ ịgbala aka si n'enu ọjị daa ị na-anwụ anwụ ịgbala aka ligolo elu 5 story building si ebe a matue ị na-anwụpịa anwụpịa okike enwero okike enwero sentiment ọsọdị ọchọdị ịma na accident ịgbala aka ọ bụrụ na ị mara egwu mmiri ijee na river thames ịmaba ị na-anwụ anwụ okike nwere ife niile okike wepụ ofu ọlụ ọzọ ọ na-agakwali maka gịnị anwụ anwụ etu aka ọ dị n'ụwa niile etu aka ọ dị obodo niile obodo ọbụla gbala onwefe aka na-ekpochapụ ekpochapụ obodo ọbụla gbala onwefe aka na-ekpochapụ ekpochapụ kedu ka o si bụla anyị ji nke onye ọzọ ọma nke onye ọzọ agbalụ nke kedu ka o si bụla anyị kedu ka o si bụla anyị na amarụ na ife na-abụ ji anyị ife na-aba ji anyị bụ ife ofu onye ọ bụ na ọ bụrụ nwa nwa Abraham site na kristianiti ọ bụrụ nwa Abraham site na Islamism kedụzi ka ife na-aba si ji anyị jikpa anyị arụ kedu ka o si jide anyị jikpa anyị arụ ya bụ na anyị ga-echi ya nke anyị nke anyị ka o wee nwee ike inye aka nyekwala anyị aka anyị atụrụ gụkwanụ nke ndị a 150 years anyị anwa gụkwanụ onye nyela ife onye ọzọ 150 years ọ nwarọ na onye kpọlụ nne onye ọzọ nne ya 150 years ọ nwarọ na trai kene nke ka ị malụ ma ọ ya aka mma ọ bụrụ na ị traizi anya ọkalụma ma mgbe anyị kwueli isi e na m anwagokwa na ọ nwere ife nwata onye kpatara na anyị ga-agaghachi kpụọ ife a di m di m ị ga-afụ agụ enene di m ị ga-afụ agụ enene di m ị ga-afụ agụ enene ọ bụzi onye na-afa akpọzi m enene ọkpọ m akụ ọnụka ego enene ọnụ ka ewelite ka o je ga ebite iyi enene ọnụ ka welite ka o je ga ebite iyi enene ọnụ ka welite ka o je ga ebite iyi enene n'ụkwụ na ọkwere ese pụta enene na akamụdelolo n'okwere ese pụta enene na onumudelolo n'okwere ese pụta enene na afọmụdelolo n'okwere ese pụta enene ife achigazụ dị echigazụ kpọpụta ya e na ụmụnne m ya gazielu ụnụ ya gazielu ụnụ ya gazielu ụnụ ya ụnụ ka ọ dịkwa n'izuụka ọzọ larụnụ nke ọma izuụka anyị na-abanye ka ife niile unu tinyere aka gaa wele wele o iji unu niile bụrụ ije awele o daalụ na ọma <laughs> ngozi chukwu gado obi jele udonu